Mark isi nke ise ha wee bịarue ofe ọzọ nke oke osimiri ahụ n'ala ndị Gerasa mgbe ọ pụtasịrị n'ụgbọ ngwa ngwa nwoke nke dị n'aka mmụọ na-adịghị ọcha wee si n'ebe a na-eli ozu zute ya nwoke ahụ nwere ebe obibi ya n'ebe ahụ a na-eli ozu ọ dịghịkwa onye ọbụla pụrụ ike ya agbụ ọzọ ọbụna ma ewere mkpọrọ n'ihi na e wererị mkpọrọ ụkwụ na mkpọrọ kee ya ọtụtụ mgbe o wee nyachipụsịa mkpọrọ niile kụjisịa mkpọrọ ụkwụ niile ọ dịghịkwa onye ọbụla dị ike imeju ya anya mgbe niile abalị na ehihie ọ na-etikwa mkpu werekwa nkume na-ejikasị onwe ya n'ebe a na-eli otu na n'ugwu mgbe ọ hụrụ Jizọs n'ebe dị anya o wee gbaa ọsọ kpọọ isi ala nye ya mgbe o tisiri mkpu n'oke olu o wee sị gịnị ka mụ na gị mekọrọ Jizọs ọkpara Chineke nke kachasị ihe niile elu ewere m Chineke gbaa gị n'ihi na ọ na-asị ya si n'ime nwoke a pụta dị mmụọ na-adịghị ọcha o wee jụọ ya olee aha gị ọ sị ya aha ọtụtụ o wee rịọsie ya ike ka ọ ghara izipụ ha n'ala ahụ ma oke igwe ezi dị n'ebe ahụ na nso ukwu ahụ na-ata nri ha wee rịọ ya sị kpọga anyị n'ime igwe ezi ahụ ka anyị wee baa n'ime ha o wee kwere ha ndị mmụọ ahụ na-adịghị ọcha wee pụta jee baa n'igwe ezi ahụ igwe ezi wee nụda n'ebe ahụ dị mkpụtamkpụ daba n'oke osimiri ha ruru dịka nnu ise mmiri wee gbagbue ha ndị na-azụ ha wee gbalaga kọsaa ya n'obodo ahụ na n'ubi ha wee bịa ịhụ ihe ọ bụ bụ nke emerere ha wee bịakute Jisọs lee onye ahụ ndị mmụọ ọjọọ ji ka ọ ala yiri uwe uche ya zikwara oke bụ onye nwere lijiọn ahụ ha wee tụọ egwu ndị hụrụ ya wee kọọrọ ha otu emere onye ahụ ndị mmụọ ọjọọ na okwu igwe ezi ahụ ha wee malite ịrịọ ya ka ọ pụọ n'oke ala ha mgbe ọ na-aba n'ime ụgbọ onye ahụ ndị mmụọ ọjọọ jiri na mbụ wee rịọ ya ka ya na ya biri ma o kweghị ya kama ọ si ya laa n'ụlọ gị lakụrụ ndị nke gị kọọrọ ha ihe niile ka ha bụ nke onye nwe anyị meworo gị na otu o mere gị ebere o wee jee malite ikwusa na Dekapolis ihe Jisọs mere ya ka ha ra o wee ju mmadụ niile anya mgbe Jisọs gasịrị ọzọ n'ụgbọ ahụ n'ofe ọzọ oke igwe mmadụ wee zukọọ n'ebe ọ nọ o wee nọ n'ụsọ oke osimiri otu n'ime ndị isi ụlọ nzukọ aha ya bụ Jairus wee bịa mgbe ọ hụrụ ya o wee daa n'ala n'ụkwụ ya wee rịọsie ya ike sị nwa m nwaanyị nta na anya arịọ m ka ị bịa bikwasị ya aka gị abụọ ka e wee zọpụta ya o wee dị ndụ o wee so ya jee oke igwe mmadụ wee na-eso ya ha na-akpagbukwa ya otu nwaanyị nke nwere oruru ọbara arọ iri na abụọ nke hụkwararị ya ọtụtụ ahụhụ n'aka ọtụtụ dibịa mefusịa ihe niile o nwere ma ọ gbarịghị uru ọbụla kama ọjọ karịa ya njọ ebe ọ nụrụ ihe niile banyere Jisọs o wee bịa n'azụ ya n'etiti igwe mmadụ ahụ wee metụ uwe ya aka n'ihi na ọ na-asị ọ bụrụ na emetụ m naanị uwe ya aka a ga-azọpụta m ngwa ngwa isi ọbara ya kọsịa, o wee mara na arụ ya na emere ya ka arụ dị ya ike n'ajọ ọrịa ahụ ngwa ngwa ebe Jisọs mazuru na ike nke na-esi n'ime ya pụta apụwori o chigharịa igwe mmadụ ahụ wee sị onye metụrụ uwe m aka ndị na-eso ụzọ ya wee sị ya ịhụwo igwe mmadụ a ka ha na-akpagbu gị ị na-asịkwa onye metụrụ m aka o wee lee anya gburugburu ka ọ hụ nwaanyị nke mere ihe a ma nwaanyị ahụ ebe ọ matara ihe e mere ya rị ọ egwu makwa jijiji bịa daa n'iru ya gwa ya eziokwu niile ma ọ sịrị ya nwa m nwaanyị okwukwe gị azọpụtawo gị laa n'udo si n'ajọ ọrịa gị nwee arụ dị ike mgbe ọ kpụ okwu n'ọnụ ha si n'ụlọ onye isi ụlọ nzukọ ahụ bịa sị nwa gị nwaanyị anwụrụwo gịnị mere ị na-esogbu onye ozizi a ọzọkwa ma Jisọs aṅaghị ntị n'okwu a na-ekwu ọ si onye isi ụlọ nzukọ ahụ atụla egwu kwere naanị o kweghịkwa onye ọbụla so ya jee ma ọ bụghị Pita na James na Jọn nwanne James ha wee bịa ụlọ onyeisi ụlọ nzukọ ahụ o wee hụ ụzụ na ọtụtụ mmadụ ka ha na-akwa akwa na-etikwa nke ukwuu mgbe ọ batasịrị o wee sị ha gịnị mere unu na-atụ ụzụ na-akwakwa akwa nwatakịrị ahụ anwụghị anwụ kama ọ na-ararụ ụra ha wee chịa ya ọchị ma mgbe ọ chụpụsịrị ha niile o kuru nna nwatakịrị ahụ na nne ya na ndị ya na ha yikọ wee baa n'ebe nwatakịrị ahụ dị o wee jide nwatakịrị ahụ n'aka sị ya talita kumi nke bụ ma asụgharịa ya nwa nta a m bilie ngwa ngwa nwa agbọghọ nta ahụ wee bilie jegharịkwa n'ihi na ọ gbara arọ iri na abụọ ngwa ngwa ibobo wee nwụbiga ha niile oke na arụ o wee gwasie ha ike ka onye ọ bụla ghara ịmara nke a o wee sị ka enye ya ihe oriri